AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ndeewo nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ohere ọma nke a nke anyị nwere iji tụgharịa uche ma leba anya na okwu nke ezinụlọ ana m arịọ ngọzi nke Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka onye nwe m duwe gị n'ihe ọ bụla nke ị na-eme ka onye nwe m nyekwa gị nchekwa nke zuru oke anyị abịalanụ n'ụbọchị taa isiokwu nke anyị na-eleba anya bụ nke na-asị otu esi enwe mkpebi otu esi enwe mkpebi ị maara na ọ bụ inwe mkpebi bụ isiokwu nke anyị na-atụgharị n'abalị ole na ole ndị gara aga ma n'ụbọchị taa anyị chọrọ ịmụ otu esi enwe mkpebi eleghị anya site na ntụziaka na ihe ndị nke anyị pụrụ ime anyị ga-abụ ndị ga-enwe ike mụta otu a ga-esi nwee mkpebi na mgbe ekwesịrị inwe mkpebi na n'ụzọ ekwesịrị iji nwee mkpebi nke mbụ ka anyị leba anya na iwelite akwụkwọ depụtacha ihe ndị ahụ bụ ihe ndị nwere ike ime ma ọ bụ ihe ndị nke ị pụrụ ịhọrọ amata ụzọ a ga-esi wee leba ha anya n'ịma atụ ọ bụrụ na ị chọrọ ịgbanwe ọrụ ọ bụ gịnị kpatara iji chọọ ịgbanwe ọrụ olee ụdị ọrụ nke masịrị gị ugbu a ị bụ onye ọlụ aka ị chọrọ ịgbanwe ọrụ ahụ nke iji ugbu a ọ bụ ụzọ ole ọzọ ka ị chọrọ ịga ka ị bụ onye na-eji ego achụ ego olee ụzọ ọzọ ị chọrọ ịga n'agbanyeghị ihe nke ị na-eme ugbu a ọ bụrụ na ohere niile n'ụbọchị taa bụ nke dịrị gị ọ bụ gịnị ka ị chọrọ iji ohere gị n'ụbọchị taa niile ime ọ ga-amasị gị ịza oku ebe a na-eme oriri na nkwari ka ọ ga-amasị gị ịbụ onye ga-ebili sịrị akpa gị gawa ahịa ịzụ ihe nke ị ga-eri ka ị ga-anọ n'oche tụkọta ụkwụ gị na-ele ihe onyonyo chọrọ nwa otu ololo mmanya na-atanyesị n'ọnụ ka ị ga-ewere ohere a lekọta ụlọ gị anya dowe ya n'ọnọdụ ahụ nke na-enye gị obi ụtọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ dịghị onye ọ bụla nke pụrụ ịgwa gị ihe ị ga-eji ohere gị mee mmadụ apụghị ikpebiri gị ya ị bụrụ onye ọ na-amasị ịnọdụ na-ele onyonyo ị ga-ahụ na ọ gaghị adị anya ike agwụ gị ga-achọpụta na ịtụfuwo mgbe n'ihi na ọ dịghị ihe ọ bụla nke doro anya ị mere n'ụbọchị ahụ ọ bụ uru gịnị ka ị ga-erita n'ime ya ma ọ bụrụ na ọ ga-amasị gị isi ka m mepụta ihe a nke m bidoro mgbe gara aga bụ ọkpụrụkpụ ihe nke a na-ele anya gị akpọ ya mkpa mepụta ya n'ezie ị ga-ahụ na nke ahụ ga-abụ nke ga-enye gị afọ ojuju nke ga-emekwa gị ka ị hụsị na ị nwee na mgbalị na ị otu ya na ụbọchị taa ha ọ bụ ihe ndị a ka anyị na elebatụ anya ọ dị ihe nke na-akpa gị mkpa ị chọrọ ịzụta itinye n'ụlọ gị ọ bụrụ na ịzụta ihe dị otu a ọ bụrụ na ịzụọ ya ọ ga-anọ n'ụlọ gị ọ bụkwara na na-ezụ ya ijikwa ego gị ọ bụrụ na anyị na-ajụta onwe anyị ụdị ajụjụ ndị dị otu a ọ bụ gịnị bụ uru ihe nke a m chọrọ ịtụfu ohere m ime ga-abara m eche m na ọ ga-enyere anyị aka ịbụ ndị na-enwe ezi mkpebi na mgbe anyị kwesịrị inwe mkpebi anyị amara ihe ndị anyị chọrọ na ndụ ọ bụrụ na anyị amaghị ihe anyị chọrọ anyị ga-esi aṅaa bụrụ ndị ga-enwe mkpebi n'ụzọ nke ọzọ dịka m na-ekwu ka anyị hazie ha hazie ha mara sị olee uru m ga-erite n'ihe ndị a mgbe ị na-atụgharị ya n'ezie ị ga-aghọta na ọ dị ihe ndị ụfọdụ nke ọ bụ itinye ohere gị na ya ya bụrụ na ị lara ohere gị n'iyi ọ bụ ihe kwesịrị ekwesị na mgbe ọbụla anyị na-eme mkpebi ka anyị tụgharịa ya mara ihe ọ ga-alụpụtara anyị ọ bụrụ na ọ dị ihe nke ị chọrọ itinye ego ma ọ bụ iwepụta ohere gị itinye na ya jụọkwala onwe gị ihe a ọ kwụrụ ụgwọ n'oge nke ọ ga-ewe ọ bụrụ na ọ ga-ewe ohere dị otu a olee nhụku nke a pụrụ inwe na ihe ndị nke ọzọ na-eche m n'iru olee nhụku nke ihe a m chọrọ ime ga-enwe n'ezinụlọ m ọ dịla ihe nke a sị gị lee anya ikwesịla ime ihe dị otu a ọ bụrụ na ime ihe dị otu a ị ga-abụ onye ọ bụ imechaa ya gị bido tamunwe bewe m makwara ọ bụrụ na mma n'ezie agaghị m etinye ohere m n'ihe a hazie ihe niile nke ọma tutu ga-enwe mkpebi ime ihe ọ bụla mata ma ihe a nke ị na-achọ ime ọ ga-eweta uru ma ọ bụ nsụ ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya nke atọ anyị na-aghaghị ilebatụ anya gị onye mụ na ya na-atụgharị uche bụ na o kwesịrị ka anyị mata Chineke n'ihe ọ bụla nke anyị na-eme n'ihi na n'akwụkwọ ilu emere ka anyị matasị ka anyị ghara ịdabere na nghọta anyị ma tụkwasị obi anyị na Chineke ka anyị jụọ ọnụ Chineke ka o duwe anyị n'ihe ọ bụla nke anyị na-eme na mkpebi ọ bụla nke anyị na-enwe ọ bụrụ dịrị na anyị maara ihe nke anyị na-emeje ka anyị na Chineke bụrụ ndị nọ na nkwekọrịta ka ọ bụrụ na Chineke kwenyere n'ihe ahụ nke anyị na-eme ọ bụ gịnị bụ ihe nke na-akwali m ime ihe nke a m chọrọ ime nke m kpọrọ ezi ihe ọ ga-enye m obi ụtọ ọ dị amamihe dị n'ihe nke m na-eme mgbe ị na-ajụ onwe gị ajụjụ n'ụzọ dị otu a n'ezie Jehova aghaghị ịbata bịa were ọnọdụ nyetụ Chineke nwantịntị ohere ka o were kpanyere gị ọka ka ị mata ma ihe nke ị na-emeje ọ bụkwa ihe nke kwesịrị ekwesị o kwesịghị mgbe ọ bụla anyị na-achọ inwe ụdị mkpebi a nke pụrụ inyere anyị aka na ndụ anyị ekpebichaa tutu anyị ajụwa Chineke ajụjụ o kwesịrị ka anyị jụọ Chineke ajụjụ mee ka Chineke soro na nhazi nke ihe a nke anyị chọrọ ime ọ ga-edu anyị n'ụzọ nke anyị ga-agbado anyị agaghị ebe mma kwara kama anyị abụrụ ndị ga-enwe obi ụtọ ndị ga-erite uru na mkpebi a nke anyị kpebiworo mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke otuto jehova bụ abụ ọma nke ndị Seventh Day Adventist Church Choir ọsụsụ amụkwa nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka udo na ngọzi chineke dakwasị ha n'aha jizọs amen tupu anyị na-anụ oluwa nke chineke onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ka anyị mara na anyị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo nwa Chineke onye ọma na-ege m ntị arịọ m ka onye nwe anyị gaa n'iru ị na-agọziri m gị aga m na-ahụ gị n'ọganiru si n'ụbọchị ruo n'ụbọchị ọ ga-adịrịrị gị na mma n'aha jizọs amen ọzọkwa n'ụbọchị dị taa na oge ndị igbo anyị ka na-atụle uche n'ụzọ esi agbanarị agụụ ihe ọjọọ anyị na-atụrụ ha n'otu n'otu nke ọzọ ya taa bụ ikpere arụsị ikpere arụsị ikpere arụsị ọgụ nyere gịnị ka anyị hụdata isi onye nwe anyị gwa anyị okwu site n'okwu ma si n'okwu gị dụ anyị nsọ n'aha jizọs bụ onye nwe anyị amen ikpere arụsị hmm. ikpere arụsị na okwu ndị grik pụtara nke na olu eji sụgharịa ya ọ bụ ikpere mmụọ mmadụ na ihe apịrị apị ikpere mmụọ kpere mmadụ <laughs> na ihe apịrị apị na ịtụkwasị ihe ọbụla obi karịa chineke na okwu chineke taa ọtụtụ ụzọ dị iche iche ka ndị mmadụ sizi ekpere arụsị enwekwala na ọtụtụ ndị ndị na-ekpere ihe niile dị iche iche n'ihi na mmadụ mgbe a mụrụ mmadụ a mụrụ mmadụ n'ọdịdị ịchọ ihe ọ ga-efe a mụrụ mmadụ n'ọdịdị ịchọ ihe ọ ga na-ekpere si n'oge ruo n'oge mmadụ na-achọrịrị ihe ọ ga na-ekpere mmadụ na-achọ ya mana ọ dịkwanụ mma nwanne m ka ị chineke chineke dịkwa na ụtọ david chọtara chineke ya si detu ire na abụ ọma 34 detu na ire hụ na jehova dị mma ọ chọtara ọ hụrụ ọ kọwara ụmụ mmadụ si na ikpere chineke dị ụtọ eji gị na ekpere chineke eji okwukwe ekpere chineke ịhụ ya anya ma na ikwere ọ ihe eji ekpere chineke n'ọgụ ka anụ arụ ebe ọ na-apụta ihe bụ na imelara chineke kpere buo ọnụ rịọ ya arịrịọ mgbe ụfọdụ ị rịọ o nweghị ihe ị na-enweta dịka azịza mana abịa n'otu akụkụ enwee ndị bịara na-akọrọ gị akụkọ agara m n'ụlọ dibịa n'otu a agara m ụlọ arụsị n'otu a agara m ebe n'otu a ha enwe ike n'otu ntabi anya emeera m ya ekwesụ na-emekwa n'otu ntabi anya ekwesụ na-enyekwa kwamkwam mana ọ bụkwa weta isi bịa were isi <laughs> akwụkwọ nsọ sị na otu puku afọ n'anya mmadụ dịka otu ụbọchị n'anya chineke mgbe ụbọchị na-adị ka ọ na-agarị gbatịa aka nọrọ ọdụ ụbọchị a na-adịghị anya n'anya dịka otu ụbọchị a ana m ahụtasị na mmekpa ahụ gị na ọnọdụ gị edubedị otu ụbọchị n'anya chineke odubedị otu minit <laughs> odubedị otu sekọnd mana ịgbagbuliela agụrụ agụrụ ụzọ ọ ga-eji kpere arụsị otu a ga-eji nweta ya ka m gosi adị ha ị ma na o nwere ụlọ ekpere na ekpere arụsị ma na ọ dị ọtụtụ ụlọ ekpere ndị ụlọ ekpere na-ekpere arụsị mana ị na-aga ebe ahụ ịchọta ọgbụgbo nwa chineke gịnị ka ịchọ ebe ahụ na-aga ị makwa na imerụ ọlụ onwe gị mgbe ụfọdụ asị agụra m ihe ihe eji alụ ọlụ jeremaya ọ lụrụ ọlụ dịka onye amụma aịzaya ọ lụrụ ọlụ dịka onye amụma o nwere onye ha si gbata atụrụ o nwere onye ha si weta mbe mbe eke anụnụ ọkụkọ iji anya mpi na ihe ndị ọzọ ọ bịara gịnị n'ụlọ ekpere ego ochie ịsa nwaanyị ahụ ịsa nwoke arụ o si ebe a bịa jizọs ọ sara mmadụ arụ bifo ọgwọ ya ọrịa ọ lụrụ mmadụ ọlụ o suru mmadụ ite gị nwa chineke onye na-aga ịgacha ebe ahụ gị bịakwa na chọọchị na-agụ abụ anyị na-aja gị ma ị na-aja onye mma ị na-aja onye mma chineke onye imejọrịrị israel gara kpere arụsị chineke asị na ha bụ ndị na-akwa iko bụ na iwe na-ewe chineke dịka otu a iwe na-ewe di nwaanyị na-arụ nwaanyị ya onye o jigidere ya na nwoke ọzọ dịka iwe na-ewe nwanyị onye jidere di ya ya na nwanyị ọzọ ịmakwa ka iwe ahụ na-adị iwe ahụ na-ere chachacha dịka ọkụ na-ere ere iwe ahụ iwe ahụ na na-ebibi ezinụlọ gị ga-akpere arụsị yipụ akpụkpọ ụkwụ gị ebe ahụ mee ihe ndị ha si gị mee n'ikpeazụ gị si n'ekpere chineke gị nwa agbọghọbịa asị na ị nwere di ụwa na ị nwere di ụwa gị siri ya gaa ruo mgbede na ka onye dibịa larịa akwa na chọọchị bịa kpeekwa chọọchị ịmaghị ihe ịmaghị ihe nne na nna kpọrọ nwa ha gawa ebe ọ ga-eru mgbede n'ihi na o nwere di ụwa ekweso ọ na-achụpụ ekwesị jizọs kwuru okwu ya n'akwụkwọ matiu isi iri abụọ ọ sị na ekwesu ekwesu na achụpụ ekwesu mgbe emere ya mgbe ha bụrụ ya ebubo si na bezibọl bụ ihe o ji arụ ọrụ ya sị ha na ekwesu na achụpụ ekwesu ihe ọ masịrị gị gaa dibịa nwa gị nwere mmụọ ọjọọ n'ime onwe ya a ga-enwe nnapụta ebe ahụ kpọgara ya ndị ụkọchukwu ndị onye nwe anyị nyere onyinye eji anapụta mmadụ ha dị ya gịnị ka ị ga-eji gị ikpere arụsị ụfọdụ unu na-ekpere arụsị n'aha inweta ego ndị yahu ndị yahu ndị yahu na-agwọ ọgwụ egwere aka agwọ ọgwụ okorobịa ịhụ e okorobịa ibe gị na ọgba aka gị soro ya gbara yiri sinetọ ema na ihe o ji agba aka bụ na ọ gwọrọla ọgwụ na o ji aka gwụrụ ọgwụ gị sị na ọwụ big boy ndị bekee kpọrọ ọwụ onwe big boy ọwụ ọwụ ọgwụ agwụrụ agwụ ịbụ na onye ọgwụ ị nọ n'ọgwụ ọgwụ ọtụla gị ihe ndị ọgwụ na-eme ọdụrọla gị ha aratala gị ikpere arụsị na-emebi ezinụlọ ịha bụgara kpere arụsị chineke asị na in one day n'otu ụbọchị 70 of the children puku iri asaa mmadụ egburu ha n'otu ụbọchị chineke dira jehu gaa gbuo ha n'ihi ikpere arụsị akwụkwọ abụọma isi iri na isii amaokwu nke anọ nwere ihe ọ na-akọ dị o nwere ihe ọ na-akọ banyere ikpere arụsị gịnị ka ọ na-akọ dị akwụkwọ abụọma isi iri isi iri na isii amaokwu nke anọ na-asị ihe mgbu ha ga-abụ ụba bụ ndị nwere chi ọzọ n'ọnọdụ Jehova ihe mgbu ha ga ihe mere gị ugbu a ị na-ekpere Chineke ikwera na Chineke emere baptizim ịba n'anya nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ ma na ị gara na-ekpere arụsị mgbe m kparụrụ gị onye gị rịara ọrịa ego gị lara biznes gị lara ihe ndị ọzọ mere gị ihe ike mere gị ọnwụ ike nwụrụ n'ezinụlọ gị siri ya gị kpere arụsị ị gaa ala nke ọma n'ihi na ihe mgbu gị ga-abụ ụba ihe mgbu ịbụ ụba ọgịnị nke a mechaa ọzọ ga-eme <laughs> ịkọtazi elu ugbu a ihe iji gachaa dibịa maka na nwanne gị nwụrụ nwanne gị ọzọ anwụọ gị gasakwa nwanne gị ọzọ anwụọ ihe mgbu ha ga-abụ ụba bụ ndị nwere chi ọzọ n'aha jehova wezụga onwe gị n'ebe ahụ ihe mgbu ha ga-abụ ụba ị marakwara ihe ihe ego gị si laa ego gị lara gị gawa dibịa ebe onye ebe onye mere ego gị ala gara gwọ ọgwụ gụwa aga ịgwọ ọgwụ kwa ka ị nwee ike mee ka ego gị nọta ego ga-ala gị gbaziri ego ya ala gị bite bite ya ala ịma ihe o ji laa ihe mgbu ha ga abụ ụba ihe mgbu ha ga abụ ụba olu bekee kpọrọ ya multiplication ọ bụ addition ndị gara skuul n'ụgbakọ ya multiplication abụ 2 plus 2 ọ bụ ọ bụ 3 times 3 ọ bụ 3 plus 3 3 plus 3 is what mbụ gịnị 3 plus 3 bụ 3 times 3 bụ 9 ihe mgbu ha ga-abụ ụba chineke na-asị ndị na-aga abụsị everything na double of evil will come at that time ihe ị ga na-akụ bụ ihe niile ga-abụ double double kọsi ihe mgbu gị ga-abụ ụba ọ ga-abịa ba ụba mụba papa na-aga dibịa na-agwọ nsị ihu a na gị ntụ agadi nwoke ihe nọ na-emekwa anya gị ụmụ gị niile atọgbọrọ n'efu na-akwa efe ka efe ndị nwaanyị alụ di ndị nwoke alụ nwaanyị onwe onye bara uru inwe echi onye gị onye ga-eli gị onye ga-eli gị ana m ajụ onye onye ga-ama lie gị ebe ị merela ka ndị niile kwesịrị ịbụ mmadụ na gburugburu gị bụrụ ndị ewedara ala ihe mgbu gị ga-aba ụba ịka nka gị ga-aba ọ ga-aba ụba n'ihe mgbu ndị nwere chi ọzọ n'aha Jehova mama na-agwọ nsị ihe mgbu gị ga-abụba papa na-agwọ nsị ihe mgbu gị ụba nwanne papa na-agwọ nsị ihe mgbu gị ga-abụ ụba onye ọbụla na-ekpere arụsị ka ihe mgbu ha bawa ụba n'aha jizọs wezụga aka n'ihe ọjọọ ndị niile ekechirila ekechi site na ikpere arụsị ka onye nwe m tọsasị unu ma mee ka unu nwere onwe unu ka ihe mgbu ndị kere na-agbụ baa ụba chineke vụrụ ikpere arụsị ọnụ ọ kọchara ya akọcha o nweghị ihe o nwere imekọta ya na ya mana onye chineke gọziri na ya dụọ aka gị ọcha ekperela arụsị kpere chineke n'ime mmụọ na eziokwu n'ihi na chineke si gị enwela chi ọzọ tinyere m gị emerela onwe gị arụsị apịrị apị ma ọ bụ na oyiyi nke ụdị ọbụla nke dị n'eluigwe n'elu nke dị na mmiri n'okpuru ụwa gị akpọla isi ala nye ha gị efekwara ahụ ofufe n'ihi na mụ onwe m bụ jehova bụ chineke gị nke na-eji ajọ ome nke ndị bụ na leta ụmụ ha bụ ndị na-akpọ m asị nna gị kpere arụsị gị ga-asoro ya kpere arụsị ihe mgbu gị ga abụ ụba ị ga-anatakwa ụgwọ ọlụ nke ihe ọjọọ ahụ ọ natara etinyekwala aka n'ihe ọjọọ wepụ aka n'ikpere arụsị wezụga onwe gị n'ihe ọjọọ nke ikpere arụsị ọ ga-adịrị gị na mma dịrị ezinụlọ gị na mma ihe ga-amụbakwara unu ma gara unu nke ọma n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na amara nke kraịst ka anyị ji obi ụtọ na-ekele onye mgbasa ozi grant emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ nye gị ahụike nye gị mmamihe nye gị ịhụnanya n'ime ezinụlọ gị imeela na-echekwutara anyị na nkume agaghị eto chineke ma anyị nwa mbụ mmadụ bụ onye ga-etoje a imeela onye mgbasa ozi ma na-arịọ gị onye na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka udo Chineke nọnyere ma dakwasị ndị kụpụtara na-abụ ma ndị nyere anyị ndụmọdụ nke ezinụlọ ma okwu nke Chineke ka a mara ya bara ndị gere ege ụba n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo